Igbo peace progress. Igbo peace progress. Igbo peace unity and progress. alababoys.com Igbo Igbo Igbo Igbo Anyị jebe wori, anyị jebe ndị jiribiri n'Igbo bisi o. Anyị jebe wori, ndị Delta steeti Anyị jebe ndị Igbo Peace Transformation Initiative of Nigeria ụmụbo kasị mma onye na-egbu egbu na-eme mme ndị Igbo Peace nnaba nwere bụ nwe mfu ndị ejiji nọ ya ndị gụrụ akwụkwọ nọ ya ndị nwere derịka aga m na nne ghara nne nneba a na-aga n'iru udo na ịfụnanya mere ebe a ji aga n'iru na nwa gbara firi ebe a na ise dị n'ụwa hapụrụzi nwa maka na mgbere eriri na ọja bụrụgo oge igbo na-eno ụwa gwa o si nụnụ niile n'ụwa igbo bụisi igbo bụ chansụl Igbo ebu prezident Igbo Peace Transformation Initiative of Nigeria Nzamalụ Executive Officer Charlie Bros Enterprises Nigeria Limited Kedimaka Vice President Akubilo baba disco agbara pụrụkwa ọgụgọ na mba nọ eze mana ogechi disco akụbilo intabis wori i wele ekele di ebu sekretari ifeanya ka? ezi ifeanyi chukwu na-ebulu mmiri Director of Singing International Company Warri, Chief Engineer Elo Chijioke, Assistant Secretary, The Chineke Man for the Second n'obodo ukwu Iwenekene Chidozie Atumbolu Ebu Treasurer Igbo Peace Kpakpando na Akwuezile freedom brand aka na-emebe plumbing materials na were Emmanuel Chikadiba n'isi obi financial secretary Igbo Peace Transformation Initiative of Nigeria Chikates Olumekene Chairman Managing Director Igwe Chika PLC na Ana Joseph ya Lolo Ifeyi nwa Enisobi Achalugo nwanyị ọma ezigbo nne Jessica nne Ifeọma nne Favour Masọ ntochukwu na Nnedu nwa dị mma Chikata Ezonume Kene bụ nwanne m ife nwanne n'ụwa ọfisa the ispinary ọfisa igbo mis ihe ndị igwe wan of oka osisi ọma wan na jagbo managing director jasino creative service for your photos and videos production wari chief christian odo ispinary officer Chibuinya one of Aji Enugu State Managing Director Wasi Company Warri Olumekenege Honorable Chief Vitalis Odemena shaman Planning Committee ohamadike ndị Igbo The former President IPT Nwambise ụlọ Uzodim's Nigeria Company Warri Honorable Sir Chidi Njoku Able Secretary BOT Igbo Peace Former Secretary and President Igbo Peace onye ọma na ọ ga-adịrị gị mma nke maka Mr. Michael Baka Esida fada na eze managing director Mike Godfrey Limited Warri Iwenekene Samuel Iremko Chief Provost The only fashion designer in Igbo Peace otu nwa na in Afikpo kedu maka Prince Ebele Onyedum the PRO Chukwu na-edozi okwu nwanne Chida Managing Director Tuopa Company Limited Warri Iwenekene Nonso Ibeto the second provost ezigbo nwa Anedo Nnewi Francis Akunna Uchenna Sogboya Chief Welfare Igbo Police Omekania Nwanna n'Imo onye ọmasị aba village na n'Imo njikọ Kalaga gọọmenti chief executive officer Abidjan Enterprises aka na-emebe fraction table waters na Warri Timothy Onwumelu sokwa ya assistant welfare onye nwe na ọgadịrịghị mma anyị na-ekele ndị petros igbo bise chukwumatayas nwachukwu dị ebu petron akụdo nwanna nnewi chief grigori eze chukwu ebu petron igbo fada fada eze mmadụ nwanna mes agatala gọọmenti anambra steeti chibezek ụdị ọfisa grafi international limited na mmadụ na-emikpo jiri bụlụ na nkịtị na mba etron Chief Antoni Ofodebe sokwa ya Patron Igbo Peace Ogbuefi Nnabụ Eze Agụrụ Managing Director Best Supermarket Warrior Port Harcourt onye ọma n'isorobili Chief Obinna Sylvester Okenze Patron Okenze one of Ngọkala Chief Executive Officer Group of Company, Port Harcourt. Chief Josephat Ejeda, Etron Igbo Peace. Akiriri one of Aguaka. Oshende Igbo Ukwu. Managing Director, Ijita Nigeria Limited, Warri. Chief Dr. Uchenna G. Mbamalov. nwata wanọfe ekwuru mmiri kpakpando ndị Igbo Chief Executive Officer Uche Chai Holdings Limited Ghana Chief Executive Officer Gremol Limited Wari Prince Donatus Umonusulu Umennebi bụ wanọfe ekwuru mmiri Maazị Kudibo Visa Ona Sulu Brothers Nigeria Limited Importer of all types of iron material Chief Executive Officer Iron Industries Nigeria Limited onisha? Makers of all types of aluminium roofing sheets CEO Asif AP Limited ina of all types of oxygen and gas in Onitsha onye ọma na isolubele igwe pisonumeke n'ụlọ ọnụ na-ekwu Oliver Nayo ka nnukwu mmọnwụ gbara afọ ọnụ nke onye chiri nyazelu ọ onye iro gaziri onye azụ na elu ụwa gbakọ si mee igbo bisi igbo bisi kedu maka ọmredoke chukwu ọnwụka ebe memba planning committee igbo peace nkenke enyi na chi igwe enyi ọsọ na-achị the president general ekwudunuru ya kingdom in Ogiriba local government area Enugu steeti igwe executive officer McHoney international limited ori Ghana Techno World and Services nakwa last discussion bar wari onye ọma gaba n'iru iwe na-ekene odoziakụ ya nọ n'ọṅụ nke chiọnwụ ka ọchalukomobighị ya kedu ume ka sọnde ebe o ebe ume mba igbo bis ọnwa na-etiri ọlọ bụ ihe mụfu nwoke tegete managing director esco ebesco nigeria limited inusi nnabuike mmụọjiekwu sokwa ya memba planning committee erimagwu egwu nwanna daziani managing director inis aluminum and steel company limited bishop icon icon keke egwu memba igbo peace abụ nwa eleta nna ya nwa nọpụ mgbagbo ụwa Enugu set onye dị direktọ iconex international company limited aka na-emebe bubi material na biri materials olu mekene gị nwekọ ọma chief osambuike sokwe ya elevenze na ọkụzụ chief executive officer borita aluminium ọrụ ndị gari nze ezikeroporesie ebumemba igbo alababoys.com eze kwesịrị one of our mess managing director ifranke international company electrical and solar system working Mr. Daniel Kalu ihe bụ memba planning committee ọzọ agba na ọzọ omenka aka na mkpuchi osisi managing director ọzọ agba ndani production company wori onu mekene gị gwagadaga comrade Kinto mba Mbamalo ebume mba igbo bis warụkpapụ eso m na nze wanobegwuru mmiri managing director mekis industry limited Warri ala eze sokwa ebume mba igbo bis managing director alofenko big limited the last of honey, the honey well, Nick okwu Ezogolo, Eze kwesịrị na Nnoli, Managing Director, IMAX International Limited Wari, Iwenekene, Egwu Chukwu Obichukwu, eziokwu bụ ndụ anyị wee na-ekele lọlọ ya nọ lọlọ ebele obichukwu ọyịdịya bekee na uke Anambra steeti na debi direktọ egwu Juice International Company Warri Olisaeze sokwa ya oke mmiri na ogwe na-adazi anyị ma na ndị direktọ Chukwulisa Investment Limited aka na emume aluminum roofing onye ọbụla ọgadịrị gị mma kedu ime aka injinia Loris Aguchi na mba planning committee former assistant secretary Igbo base onye ọbụla ị ga-adị kedu ime aka na ego Emeka China Oraifite managing director Astro Investment in Nigeria Limited ah. Obiorila Egbunye nsogbu ya Omiukwu nwanyị na-achị ụmụnna Nwezuakụ na Metiti Akwachi Ojoma Diligbo nọ n'aka ọgba managing director Chidons Nigeria Limited Warri Maazị Tony Onuma ya CEO T Onuma Nigeria Enterprises Onuma Transport Service Warri onye ọmasị ahụ ndị ọzọ ga-ege Oliver Adams Oliver Nesek Ojena Nwayọ na Ajale Managing Director Manchester Industrial Coating Company Limited Elias of Industrial and Marine Pens na aka na-aya ụgbọ mmiri ma mpawa service wọrị anyị wee comrade elder simon okeke nta igwe mere mmanụ enugwu adịrị ebo of superintendent cbc wọrị igwe anya okolisobe ya akụ na-edozi obi na ekwuru mmiri Finance Nigeria Limited aka na-eme obi dị Madras na Warri Comrade Silas Okeke Ogbonna Soldier of Price MOD Nigeria Agụmma Henry Global Resources Nigeria Limited Saikosi Integrated Nigeria Limited sala sokeke odogwu iwe si kenere gị rebe fada prọfesọ emmanuel ede cssp ileja na our time oji mmiri abụọ ya obedient servant of god Father of the catholic prayer ministry holy spirit elele onumekene wesi kelekwara ya Uche na mba malụ akụ nwata nwanobe gwuru mmiri kpakpando uchenna ọfọ eze nwanne kwuru mmiri Ihe bụ uchioma Ekwulu mmiri development union wori ma onye dị direktọ Nigeria Limited Managing Director Lumen Product Ventures Limited oke nna na Mr. Sofia Tiba agbata President Emeritus Chairman Chief Executive Officer Sule eletrik Electrical Company Limited Warri onye ọmụnụ gadịrị gị mma Barisa Michael Chijindu Nwosu Legal Advisor Igbo Peace Principal Counsel Epiphany Chambers Warri olumekene gị ọnụrebu Chijioke Nwenike nwa Nwafọ Musa gidere kwuru development union n'Owori chief executive officer Airways Resources Limited unu mekene gị nwanne m kenene m odoziku gị lọlọ chibugo ewe n'ike ọ dị na eze nwanyị managing director Jolimap allied services Warri olumekene gị nwanyọma mr nicholas egwu ọnwụ sokwa ya nze mgbe ndị ga-ekwu na-ekwuru mmiri former manager secretary bokes managing director Atlas Ventures Limited Warri Vincent Udemefuna Nkositi Ibibarami na eze ama mgbaba ọwa Enugu steeti managing director Finko Worldwide Graphic Accessories Warri Chief Tio Ifezuo Atụjọ nwanne kwuru mmiri Nnewi South Anambra steeti managing director Money Group of Companies Limited Ibeze Kudibo Business Tony Coil and Gas Limited Unu mekene gị aka Mr. Charles Mmadụ nwanne n'obi n'obere agụ ụmụna Enugu steeti Managing Director Charlie Ventures Shaman unique technology services Dealers on computers onye ọma na igadi Mr. Jerry Okoli ya onye eze nwanne Noflija Anambra Steeti. Managing Director Polytech Electrical wori Oliver Nayoka na-egene Mr. Chinedu Emebiakọ Chidonuke yana oriakụ ya nọ Mrs. Ogechukwu nwanyị tidoro etido na mkpọọ Idemili gọọmenti Mr. Elochukwu Job Bagasobe Managing Director J. Elochukwu Cross Managing Director Eastern Pride Nigeria Limited Oliver Nayoka na gị kedu ime ka ifeanyị efo inyelụgo nwaanyị ugwu na managing director Oyife Nigeria Enterprises Warri injinia Donatus Nwachukwu sobu ya Ezeoyi Nwambise managing director Kansi Aluminium Company Oliver Nayoka na-ekene gị Adibike Chukwu former manager secretary Ibopis director Onset News Warri Ezinwafe Kwulummiri Christian na-emechebe sokwa ya The fear of God is the beginning of Chief Executive Officer CC and C Junior Nigeria kedu maka onye kwuru nne benjamin ọ dịghị n'ọrụ ugbo bụ generations managing director Obes Biznes Links Warri Sọnde nwere m sogbu ya Akirigiri nwa na-achị managing director ESIA nwere m enterprises Warri wepụsị iwe na-ekene Theophilus Sunde nwachi na-emelụ mba oke ibe nwana ọbụla ome ọnataeze East Local Government Area Enugu State the business manager UBA Ogara branch Delta State of Nigeria anyị wee na-ekene chikezi ọfọ nwahachi na-emere ife wan of ekwulu mmiri chairman managing director Shipes Ventures Limited Warri onye ọma gaziri mma Igbo Peace Transformation Initiative of Nigeria ọdụ meke nụnụ niile nke onye chiri nyazelu ọmụ na-ekwu Oliver na-ekene onye ọbụla n'ofu n'ofu unu ga na-aga n'iru ụgwọ ama unu n'ụwa ma ncha agachina nwenwe na nne mụrụ ya na enu Oliver Nayoka anyị ga onye na-enwere iwe igbopụsị erika na fabarụba agbanwere bụ nwe mfụ n'ụwa